ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụmụ nwoke nọ nso ekene ụnụ a sị m na ọ ga-adịrị ụnụ na mma n'ụbọchị nke taata na nwa bụ ndị ndozi ọdịnala na-ekene ụnụ anyị si ka anyị kene eke kene orie kene afọ kene nkwụọ kene ndị mbụ kenekwa ndị ọkpụ na ndị egede ụmụ ibe anyị nwekwa ndị ndozi ọdịnala eburukwe batakwa ọzọkwa anyị nwa ndị na-agwọ ndị be anyị ọrịa anyị nwa na-agwọ ọrịa ekpenta anyị nwa na-agwọ ọrịa ọcha anyị nwa na-agwọ ndị ọ na-eme n'isi ndị ọ na-eme n'ọbara ndị ọ na-eme n'obi anyị nwa ọgwọ na ọrịa ndị ahụ a na-akpọ ndị ndozi ọdịnala ndị bịara ịgwọ ndị igbo ọrịa anyị nwa mana ndị igbo amaghị na ha bụ ọrịa obiri ọcha ha amaghị na ha bụ ọrịa obiri ọcha na ya mere ha ji akụghịrị akụghịrị agha eri akpagharị ịgwa ha na ha na-agha eri iwe ewube ha ha ma ha na eziokwu ka ị na-agwa ha echere na-eme ha mmegide ha ma ha nọ ndụ ka ị na-azọ ha ọnwatakịrị mmiri na-eri isi ka inyere ya aka kpọpụta ya na mmiri ebe mmiri na-eri ya otibe chọọ ka o jide ga ka mmiri rie gị na ya ọ maghị na ị na-achọ ya azọ ka mmiri ghara iri ya n'ọkwa mmiri na-eri ya ọ maghị nọ mmiri na-eri ya ị na-achọ ya ka ị dọpụta ya na mmiri mmiri ya na-eri ya ụmụ ibe aga m akọrọ ụnụ akụkọ m akọrọ ụnụ akụkọ dị ezigbote mkpa akụkọ a dị ezigbote mkpa ndị Igbo na-agụ egwu si nwanne m aka akara gị inine nwunye dị m ụdị njọ nwere ngwere kuru mmiri m ga-enye nwa inine ọsị m okwu ọya ụgwọ mmiri mmiri nwa osi ejeghị ichu iyi osi iyi eje m ịchụ ọba ọsị m ọba esiri gịnị iri niile eze ọba ọgwụ ụka bụrụ ilu ụmụ ibe <laughs> amụ na-atọ m ihe amụ ji atọ m bụ na ndị bekee sụrụ oyibo si psychologist until we understand that na psychologist na-ekwu m about mental mgbe anyị ga-aghọta e nwere ike ọ dịgo nwaanyị amerịka gụrụ egwu a na-akpọ Whitney Houston ọ sị one moment in time give me one more chance ọ sị na ya lose everything just trying to taste the sweet that she lost everything trying to taste the sweet now she have to pay the price of testing the sweet sweet ihe ụtọ ndị igbo nna nna anyị ha bụ ọkasị akasị ọkasị mara ndị mepere nka na ụzụ ọmụmụ ọzụzụ ndị igbo wepụtara ịzụ nwa psychologically psychologist was created by igbo man ọ igbo man create ka psychology onye igbo create ya onye igbo krietiri sayensị and teknọlọji onye igbo krietiri ya eh? ịchọ ikwere ịchọ ịhapụ ịghọtago now all this dream will just blow away in the wind just like that because of you want to test this wit eh? all this idea and philosophy and heavy knowledge of life will just blow away because you want to taste the sweet eh ihe chọrọ ịgwa m ọya ka ị chọrọ ịgwa m i said no to it ajụrụ m gwasị mba ikwere ikwere onwe gị mụnwa na onwe m i said no to it ịghọtara ị na-ebe akwa eti mkpu ka m kọọrọ gị akụkọ gee ntị ọfụma ndị jewish pipo mere nwere of jewish pipo egburu 12 million jewish in germany ugboro one ka ị nụrụ ndị jews na-eje na germany je na demonstrate or they want to fight german how many times ndị ihe ndị jew nwere everything to fight germany why na ndị jew anaghị fight german why because ha mana the interest in germany is enormous they know it why na jewish people anaghị fight ndị germany ajụjụ ka m na-ajụ unu ndị si ha ama ihe ọkwụ niile na-eti na egburu jewish people 6 million ka ndị gburu ha ọkwụ nsọ ndị germany kedu ihe mere ndị juu anaghị aje mitie germany si ha na ha gburu ndị be ha we must revenge why why ajụjụ ka m na-ajụ unu i will tell you the fact mbosi ọbụla ị mara na life work with mental your life will begin to change that means nwetago direction ndị igbo si na uche bụ akpa onye ọbụla nye nke akpa is a box box padlock box means padlock that means ọ ga-enwe key iji akpọpe any padlock kwesịrị inwe key because uche bụ akpa akpa ogene bọs ogene padlock that means ọ na-ediri inwe key eji akpọpe dị akpa ajụjụ akwa life and ngwasịa gị go and verify psychologically you are suffering from traumatic disorder i say it before ichena na egwuregwu nwanne you are suffering from traumatic disorder ichena wasi let me tell you the fact ngwasịa gị go and verify because we deal with scientific proof here practical experiment in this movement remain only practical experiment. anything na-enweghị practical proof don't take it you got to go. now let me give you the fact and instances until ị ihe kọsụrụ the war in 67 until ị ihe kọsụrụ dị ọgụ onweghị onye n'ime ụnụ na-awụgharị dis ma ihe kọsụrụ dị ọgụ kedu ihe kọsụrụ dị ọgụ because this ọgụ consume you from 67 to today you don't know but ịmaghị this your ọgụ 67 war is the reason why enweghị airport enweghị seaport enweghị any federal development enweghị any talk in nigeria this your ọgụ 67 war but ị nwere anything ị nwere anybody to hold responsible for it because ị mara ihe a na-akọ ịghọtago ebidoro m n'isi gwa gị kedu ihe mere na germany germany germany jewish people kedu ihe mere jewish people agagha back to fight germans agwa asị na german gburu jewish people na i begin with this nkwa agha aka ngosi gị ebe ị ga-ada jewish people na-eji eme ọnụ you follow jewish people we are jewish of africa germany gburu jewish people 6 million ọkwa ihe ha kwuru kedu jewish nwere ngwa ọgụ niile n'ụwa they have every ngwa ọgụ nọ n'ụwa kedu ihe mere ha agaghị meet itinye ndị German to fight them back why you copy them ị na copy ha why na ha fight German back now compare these two words na compare yo ngwasi gị go and analyze Ego na ya dị iche ihe in 1967 enwere ọgụ na na be anyị na naijiria ọgụ there was a war this ọgụ riri isi ndị mmadụ ndị be anyị this ọgụ is consuming you today but ị maghị nọ psychological ka a na-ekwu maka ya you are suffering from traumatic disorder ịmaghị and you need a solution solution bụ gịnị laboratory Labọ gịnị gịnị ka m kpọrọ ya laboratory ebe a na-eme ikisi ọgwụ wee dilutuo solution wụ dilution e need a solution psychological solution to dilute this virus running you that will destroy you this virus will destroy you forever and ever none of you can tell me what caused the war ị na champion kedu ihe kọsịrị ya hey we are france we are france they are us kedu ihe kọsụrụ the war can you tell me gịnị ka ọsụrụ the war kedu ihe anyị ji wee nụọ dị ọgụ why do we lose the war why do we fought the war common thing ihe agwụ, simple history should be in school you don't wait for nigerian government to, to tell you how they kill your people ị na-apụ ara isi gị mma so ị nweghị any way to distribute information to your own children what happened I nwere information ọfọzikwa nke ị na-agba ha agba they kill us ị na-egosi anyị ụmụazị afọtoro ụmụazị afotoro hey they starve them to death why do they starve them to death why what happened what really happened ke ihe merenụ they starve your children to death why do they starve your children to death what causes the matter what is the matter cause hmm? no history nothing you just hang on empty fallacious nonsense and dying and dying and dying no single develop because you maha na all somebodies you are dealing with n'anya because you don read the people ndị people ndị mere government they were people dey ga ga go nwanne go and read i tell you i challenge you go and read ndị agha create those countries in africa these people were merchandise organized much organized merchandise professionals only them only them can buy and sell and distribute only their goods nobody else unless you are a member go and ngwasịa gị gam investigate they created those entities you got all those people create those entities ọbụrụ so most of first of us their interest bụ ụzọ before anything ịghọtago their interest bụ ụzọ before anything not you nobody knows you you are so you are dealing with commerce somebody's investment maybe ịmaghị maybe ịmaghị ichere your country is my country is my country eh is my country is my country which country who you do you create any country, my country create eh? the place anyị kpọrọ biafra 1967 was created by british ịmaghị eastern region gị create eastern region are you the one who created eh, he created eastern region 1967 he created it. no the same people created nigeria created eastern region all those states included is in eastern region ọwụhụ gị mere include there you did not create it you did not include it Na they are your brothers and sisters according to you the same people you na-akpọ enemy how I created it the same people you call enemy created distance. things yeah? ị mara na Babangida created state do you know that? ibb federal capital before lagos become capital calabar was a capital ịmaghị after lagos ebuji etu abuja ịmaghị all those 36 states were created by somebody ịmaghị ịmaghị so Maria ihe m na-achọ ịgwa gị bụ na nwanne life you live is just like a computer that's why ji wee sị gị only person who baptize can enter the kingdom of god maybe ghọta ihe kwuru that's why ndị ụka ji wee sị gị na only people that we see the kingdom of god is the children maybe you don't understand ndị igbo ji wee kpọọ ya njọkụ njọkụ wo gịnị ife ji ọkụ to off the light to off gịnị the light gị gbanyụọ dị ọkụ ibido n'isi gbanyụọ dị ọkụ that's iji wee fụ na ịta ọnụaka aka nne gị ị na-anya ọfụma ị ga-afụ na isi aka dị na ngwụsị n'ebe ọ dị ịfụ ebe isi aka dị ọ sị gị isi isi isi ngị of the light isi mbido ngị start afresh enwere ihe unu ga-afụ a na-akpọ dati ihe a na nwere isi mpi na-abụ dị ka ewu dịka mmadụ nọ anị o were ofu aka wee nye na nke ọzọ wetuo na anị ndị Igbo ji wee kpọọ ya aka nri aka nri aka nri the front and the back which is science and technology because science simple means the instruction of life the systematic structure or systematic study of natural element akaekpe systematic structure dị na aka nri bụ gịnị technology to apply the information learned from here which is ordinary and gịnị naanị. ordinary is the information about life because naanị here bafomet nwanne ijie thank you very much. n'ala hie ka e nwere conjoin ebe a ka a na-akpọ enwere ndị ụka na-agụ egwu oriri dị asọ oriri dị asọ holy ascension oriri dị asọ enigwe n'ụwa na-emekọrịta chukwu na mmadụ abụrụ otu enigwe n'ụwa joinere together on earth this is ebe anụnwa bụ equinox enigwe n'ụwa na-emekọrịta chukwu na mmadụ abụrụ otu chukwu na mmadụ bụ ofu n'ụwa ndị nọ igwe na ndị nọ n'ụwa na-emekọrịta bịa ma bụrụ otu n'ime mmụọ ọrụ ebube ọrụ ịfụnanya that is nwanyị ndị Igbo ji eme aka imesa aka ebe a n'ụwa ọrụ ebube bụ saraka ọrụ ịfụnanya ọwụ ife omimi na Chineke bụ amamihe ama ya na ihe ama mụrụ ihe na onwe ya onwe ya bụ gịnị onwe ya bụ dị hill ngụwa na afọ asị mmadụ because amadioha is manifested sort of thought which is a human being ị na-afụ all the manifestation of thought ị na-afụ chineke bụ amamihe because onye nwa the creation chi and eke together chi mmadụ life and eke the creator chukwu na mmadụ abụrụ otu ndị nọ n'eluigwe na ndị nọ n'ụwa na-emekọta bịa ma bụrụ otu n'ime mmụọ ọrụ ebube ọrụ ịfụnanya ọnwa ife omimi na chineke bụ amamihe na onwe ya amamụrụ ihe nọ na et hie bikos ọnwụ na ibitisie ihe mesie evritin iwufuo dosbin so na dosbin ahụ iwufuru contenrụ old and new so et bụ after the burning of carbon then the ash of the carbon bụ ihe na afọ as et dis ọnwụ na irisie nri risie nri nri baa n'afọ ọ digest ya enyụọ nsị nsị aha contenrụ the food and the chemicals that is why iweta raw material here like petrol or whatever you refine ya iwepụta their soul everything here nwere soul including human being on this earth so you can refine human being as you refine mineral or metal or whatever human being is capable of changing that's why ji gị na nwa mụrụ is god because it's empty computer you can feed them with perfect information and they will ascend it's as simple as abcd it's as simple as that so onye ọbụla na-agwa gị opposite enwere nwere ihe ọ na-akọ nna si asị n'ihu gị pụọ get out get out from here nwanne dibia is a psychologist nwanne is all about mental i can prove it anywhere anytime i can tell you perfect, perfectly dibia work i can tell you ma ọ bụ na achọ iri gị erie rie gị erie bikos iwe onye nkịtị pụta enwere uru ịbara gị nke a na-eriri gị fọ a na-eriri gị gịnị gịnị ka ị nwere one naira two naira ka ya ị ga-abịa na na na my temple nye m one na 2 naira thousand naira two thousand naira eji eme gịnị kpụtara m ewu agụọ na agụ asị gị na ọkụkọ na agụ nna achọrọ m perfect society achọrọ m ka ị dị hapi achọrọ m ka ị wụrụ mmadụ I don't want you to m ka ị na-ebe akwa na akpagharị I don't want you nnọkọta nnọọ mepee shrine ka ị bịa na-enye m ego na-atụrụ m nji eme gịnị my problem abụghị ka inye m ego my problem is for you to be okay i want you to be good i want you ndị ojii na-ebe akwa akpagharị chena ha slave i want them to see themselves in the mirror and call themselves yes we are not achọkwa m ya ndị ojii ndị iberibe achọrọ m ka ị ma na ndị ojii ma ihe that's why i tell you these things ọ bụrụ because of na enweghị uru ibara ịghọtago achọ nke ịbara onwe gị uru ma na-awụgharị na-awụgharị nwanne ihe niile ị na-akọ all 5 minutes message we say here covers all your everything you do out the whole life only for our 5 minutes message surpass ya if you like you take them to laboratory lab will confirm because ndị Igbo mgbe before everything comes out ndị Igbo nwere nakpa iyi ụwa ụnụ ama na iyi ụwa ahụ na-ekwu okwu ya ka ndị ndocha ji wee mee lab laboratrị ị ma na iyi ụwa laboratrị bikos ị mahụ ya bụ ịzụ ahịa gịnị bụ ịzụ ahịa to go back ịzụ ahịa bụ to go back that means ị mara ihe bụ to go back ị mara ihe ji omezi ekedokedo na mfọ nkwụ asị ahịa bikos ya going back to go back ịzụ ahịa bụ to go back ahịa turn turn back to turn back ndị Igbo ji wee were ekedo na afọ mee bikos ọ nwa na o bido from here so if you want to go back you must follow here but ịmara ihe a na-akọ ịghọta ihe a na-akọ na anyị bụ okoko that's why ji wee gị na nwanne we must put everything in education without that you can understand ị gaghị aghọta nwunye you must practically eh, do them through educational processes so that you can abụkwa even agaghị akọwara gị the main point a ga-agwa gị the manual one normal ị ga-eji bara onwe gị nwa akara aka because ị gaghị aghọta m the thing a na-eru ya eru you cannot understand it ihe a ga-agwa gị bụ nke ị ga-eji wee nwee akara aka olitin nwere ike ịhapụ na ndụ gị bụ na e nwere ihe a na-asị na whenever the student is ready the master appear everybody happens this everybody nwere this thing ọwụ ihe nna gị nwere ka ị ga-enwe nna gị mụrụ gị nwere ka ị ga-enwe nna gị agaghị enwe ọ na-ara 360 degree ngwa narị na 25 ọ 30 ọ 40 ọ 50 no if nna gị ride on 250 you ride on 250 ma ọ bụ na ime ascend you got to go that's why you need to accumulate much more knowledge ị nwere so that your children ewerachi your children rise they will get to that point you know, because as their children ha contain with the same element ma ọ bụ na ha gbasie mbọ ike ka nna ha that is the point mana ndị nwere ike ndị mmadụ ahụ ndị mmadụ asị ee mind your mind your mind you go inside you go inside nwanne ndị igbo ma bụ ihe a na-akpọ meditation because n'ọnụ igbo enwere ihe anyị na-akpọ ịma nzu ịghọtago gịnị bụ nzu nzu wụ the whole thing ihe zuru ezu ezu ịghọtago nzu complete to know the whole one to know the whole ịma nzu to know the whole nzu nzu complete then nwanne go and look for what is meditation you come back and tell me what i said now gịnị wụ nzuzo nzuzo nzuzo wụ gịnị hidden nzu ka ihe nzu na-emekwa na nzuzo to know the hidden gịnị wụ gịnị thyself because nzuzo wụ thyself yourself wụ nzuzo the hidden onwe gị onwe gị wụ nzuzo complete work complete to know the complete gị na onwe gị gị na onwe complete which is nzu ịma nzu to know thyself that is meditation language did not start it as a language asụsụ n'onu igbo asụsụ means amendment ịsụ akwa ọ language because language is latest created to maka ndị nkịtị na-agụ primary school if you go to the language then get it from where? Sumeria. in Sumeria ha anaghị akpọ ya language ịghọtago if language is manifestation of thought then it's a coniform not a language it's an icon simple as abc give bụ icon <laughs> icon bụ amadioha simple because if you go to computer see the icon you represent the manifestation because of symbolism for ji wee sị gị na look at my son you know how i look like because who do i created you trees animals so the language ị na-asụ becomes amadioha because it's the manifestation of thought ọ ihe na-eme that is how you build if you understand this thing you can build any technology because thought is manifest but ime ha nụ tọt gafe gwe na ọkwa ihe ị nwere ka ị ga-enye inwe gị tọt ị ga-eme manifest eh? ndị Igbo na-achụ aja ịchụ aja bụ akọ uche echiche gee ntị ka ịnụ ihe m kwuru akọ ịkọta uche bụ akpa dị n'iche ya eche separate them. ịchụpụgo god aja when you separate it then you conjoin enigwe na ụwa na-emekọrịta chukwu na mmadụ abụrụ otu ndị nọ n'eluigwe na ndị nọ n'ụwa na-emekọrịta biya bụrụ otu n'ime mmụọ n'ime mmụọ ịfụrụ ya ka isi wee chesie ya wepụta the purified ones then you conjoin them you become the higher ihe ọjọọ na enigwe anaghị agago nwanne were bolombolo gbapụ ya mmiri n'ime ọrịa just like plane gbaa ya mmiri ọ daa ya bụ ihe ọjọọ ya ihe ọjọọ mere datin o ji wee daa ihe ọma ọrịa is as simple as abcd nwanne if you carry ihe ọjọọ you can never ascend sina m gwara gị because your thought to ascension if you bring all those nonsense ị na-akọgeri your brain can never write you can never because ọ dị ka mmadụ ibu ibu ibu ibu arọ ibu ibu arọ ị nwere ebe ị na-eje you just carry heavy load nwanne Usain Bolt na-agba ọsọ ọ na-agba ọsọ ibu ihe 25 kilo of cement ọ ga-agbanwe ọsọ ị mara atị na ibu n'isi gị bụ load ka ọ bụ you do know that ịmaghị load ichekwa na ị na-akpa ahụ ị na-atị nja nwanne load ka ibu o nwere ebe ị na-eje wụda load you can only become a meat and food ihe ahụ ibu n'isi gị bụ e, heavy load nwere ike ịma gị one moment in time all the whole thing you suffered for just to taste the sweet you want to have a paradise and na na agụnụ one before I go to were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi a na-agụ one before agụọ two this world is a empty place nobody owns it nwere onye nwe mana ha amara ịmara ihe na ị na-aja gị na ha na-ama n'aka gị na ha na-ama n'aka gị na onye na-ama n'aka ha onye nwe ebe a ihe a ka ị bịara ịgba ndị Igbo ịgba nkwụ gbara fuel nwa ahụ ị na-amụ gị a ka ị na-echenji gị a moto ka ị na-echenji maka ị bịara ịgbara fuel ndị Igbo ji wee chikpo onye nwaanyị ịgba nkwụ bikọs ị chọrọ ịgbara fuel nkwụ ka ị na-agbara fuel ịgbara fuel iti na moto ichenjie gị a mụpụ nwa nwa mụrụ gị a ka ichenjiri nwanne mana itie gwere gị awa na ọgịa 2 ọgịa 3 ọgịa 5 nwanne itie gị ị na-awa awa itie gị 2 nwanne moto gị a na-agbasoro <laughs> nwa ahụ ị mụrụ inye ha akara aka nwanne ọgịa 2 ka itiri di ya nwanne gị atụ ka itiri nwanne ịbara na akụkọ ịghọtago moto ga enweghị ebe ọ na-eje ị nwere ike sef na nutra ị nwere ike nwa ahụ ị mụrụ sef wụji atakara aka ọ na nutra ka ọ bara omume gị na anị is nothing but technology n'oyibo because if you study what is technology go and nwanne ya bụ english ma asụọ na igbo na-anaghị anụ igbo na-anụghị oyibo technology wu application of science omenani wụ application of ọdịnani omume gị na anị nwanne gịnị ka onye a na-eme for a gịnị ka ọ na-arụ ndị Igbo na-akpọ omeji na arụrụ ọbachara gịnị ka ọ na-arụ ọsọ arụrụ spesifik akara aka that means ị nwere patikula subject issue jụrụ that's why o ji wee sị specific usoro arụrụ aha na-aga that means specifics simple o general knowledge application of science general but ọnwụ na isoro omeji ahụ itinye ihe arụ ị nwere ike ịrụọ mekaniki rụọ oche rụọ nka rụọ nka the end of the day 13 no ya <laughs> e arụ ka o nwee ike ifocus na particular subject so that ka ọ ime obu ya ka ọ ghara ibu ya aka because ị na ụbụrụ gị na na compass 20 millions of millions of millions of information a day your brain na-aga nwere ike ịmaghị nwere ike idileti ndị brain ha na-arụ ọrụ mana this brain passes millions of information a daily so so that ka anyị ghara ihe ịhapụ gị naanị iyi anyị amaghịrị gị arụrụ ebe ahụ so arụrụ ahụ isorozie at least brain ga-abịazie concentrate zie the whole vast of energy in one direction mezie gị nwa akara aka pụọ ndụ ụrụ mmadụ soro ibe gị na-eme ihe ha so ihe anụnwa anyị na-eme ebe a is to change the perception of ndị be anyị believe na ije na nke dibia bụ the solution dibia is nothing but a psychologist inwe psychological problem you go to dibia nobody onwere esi ga ejene dia ịghọtago inwe psychological problem nwanne gaa na nke dibia mana mara amara na those things ị nwere today as dibia na ọ bụrụkwa ihe a na-agwa gị ka ha na-eme ka ị mara amara ịghọtago so mmiri bara na opi ụgbọgụrụ the system is collapsed the system e collapse go completely so we are rebuilding the system so onye anụnwa na-enweghị knowledge of psychology dibia na just follow the sound of the language because o nwere ihe ndị bekee na-akpọ forecast ịghọtago fortune teller fortune teller gịnị fortune fortune bụ star star gịnị akara aka <laughs> so nwanne agaghị m aka never tell you what you can ana m ebutu ya ebutue na complete zero ebe ị ga-aghọta ya star means akara aka ịghọtago simple ka ihe wụ star onye a what is your star akara aka then that means we are talking about psychology that means ihe anaghị aga ọfụma kwa eziokwu iwe jee na nke dibia that means ị nwere mental or psychological problem because o nwere something na-awọrị gị n'ime gị gịnị bụ ime gị ime gị wụ uche gị in your mind ime gị wụ mind gị you are not sick physically ịdị sick physically ama m na ị ga-anọ n'ụlọ ọgwụ ebe dọkịta na-agwọ gị ọrịa as long as na ị na-awụghị physical sickness ka ọ bụ no mental sickness that's why you go to dibia ichere mgbe mmadụ na-eri nri na dosbin bụ mgbe ọ na-aghara ichere ọsọ mgbe mmadụ na-eri nri na dosbin ka ọ na-aghara nwanne if you have a mental problem ọ bụrụ iwu bụ na ị ga na-eri nri na dosbin Ịghọta bụtụ ndị be anyị aghọta ha dị tin ha chekwa na oge echekwa na-erizi na dozbin owe na ọ na-aghọ ara mba o nwere sometimes something worrying you but ịma na datin na worry gị memory ọ na memory ka ọ dị because uche bụ akpa ọ dị na memory ịghọtago mwụgharị anyị na-awụgharị today na awụgharị everywhere ọwụ psychological problem ka ọ bụ is mental sickness ị nwere ike ịghọta gị we are mentally ill need kwen psychological solution if you remove psychological solution from this thing you can never have solution to it because number one onweghị any country ọbụla onweghị no, you see nobody there is nobody there ịma ịghọtaghara akọ ịfụrụ ndị ji egbe gị na ha ka ihe gị na ha na gịnị ka oge ka ihe gị na onye agha ji egbe aha na-azụ oke nwe akwụ ụzọ enwe akwụ ịmara ịdị iberibe oke nwe akwụ ụzọ enwe akwụ kedu ihe ụrụ na-azụ that means you have a mental problem ka onye gwara gị nọ gị nwe that place you don't have one you don't own anything here hapụ you are, just, you are being miseducated ka onye gwara gị na ị nwere something here anyị nweghị ihe ị nwere ịghọtago now ọ bụrụ na ị nwere ihe a na-akpọ gee ntị ọfụma because m gwasị ya gị ịchọ ịba uru ịba uru ọkwa nchọ ịbara hapụ nọmba 1 bụ for you to form a life cells cells cells human cells have to come together to form a life single cell can never form a life oke osisi anaghị eme ofu osisi anaghị eme ọhịa ịghọtago so all na security because form bụ security ịchọrọ ihe a na-ekwu security because ihe anyị na-akpọ country with nothing but security ọ bụrụ country or security to be secured that's why you put border that's why you put military that's why you put police isi security so igwe bụ ike so all igwe ahụ bụ ike gị but you have to go for the best knowledge to gave best information to mastermind your own followers with information so that they can be stronger because knowledge is power no matter how plenty or how many others are as long as they are foolish people they are powerless foolish people always powerless no matter what jewish people erughị 5000 or 7000 people but they rule in the middle east everywhere even in german they rule even in america they rule even if england they rule there are few people but ha ghọtara the igbo cosmology they follow it british people, british people understand the igbo cosmology they follow it americans understand igbo cosmology they follow it and they are stronger all european nations understand igbo cosmology and they follow it but these people in africa amamihe ha na-akpọ ha akpọsara bụ ndị igbo ha bụrụ ndị igbo ndị abụrụ ndị igbo all ndị a bụ ndị turnụrụ back against the will and witches of their own ancestors na akọrọ nonsens nwanne ikwu das nonsens ruo m nso enwe ihe mmemme ga-azụ aka azụ aka ị na-abịa nchọrọ gị pịa because ụzọ ị na-afụ nwere uru ọbara enweghị uru ọbara bikọs ifuru ụzọ bikọta ka ifuru ụzọ nwanne lelee ọwụ na ifuru ụzọ eh, <laughs> enwe nwanne anyị agwago gị something here ma ọ bụrụ na ịwụ mmadụ bikọs ị nwere ike iche na ịwụ mmadụ ịwụrụ mmadụ o nwere something anyị reveal goro unu here ma anyị anaghị eji ike akpa okwu afọ ebe e nwere something anyị gwugoro here ọ bụrụ na anyị wụ mmadụ datin ga-eme anyị enweghị ndị ga-aka anyị ike n'ụwa ịghọtaghị the largest population on this earth eh? group of people group of people highest population of group of people on this earth bụ ndị Igbo because ị maghị na enwe ihe a na-akpọ symbolic knowledge ihe a na-ekwu maka symbolic knowledge ọwụrụ just people created a place and give them salary ịma na salary bụ ihe ji ataghi mmadụ down to tie people down you pay them salary kwụsịgodo ịkwụ ndị amị na ndị polisi ụgwọ ka ịma ma ị ga-enwe sekuriti kwụsịgodo ịkwụ ndị polisi na ndị amị ụgwọ na ndị nevi mara ihe ga-eme next so that salary you give them iji wee tie ya ha down so that they will defend that even though they know that ihe ha na-eme adịghị right but that salary ha need rie ịzụ ụmụazị kwụọ ụgwọ akwụkwọ rie nri that's why in all those western nation all the whole land belongs to all government nwe ya so that enweghị ị ga-enwe so that depend dependizie on government for survival so that ha dịzie gị mee nonsense ije mee because enweghị option imeghe dị nonsense gị na agụụ a na-eme enweghị anị ndị Igbo ji wee sị gị ala obi bikos ndị igbo ma the consequence wee sị gị ala obi ngị meke e sure na nwa gị nwere ala obi na ndị meke e sure na ịrụ ọrụ nwa gị ala obi so that somebody reprove yourself so that somebody cannot reprove you ka ọ bụrụ na ịnweghị ala obi <laughs> mgbe ha ga-abịa ha enye gị option enweghịzi option na ndị bekee enweghị option they must do whatever gọọmenti chọrọ ha mee bikos onwere ihe ọ nwere nothing ọchị ịgụ ụlọ na ọ ga-ego ụlọ mbọsị ọgwụghị ụgwọ ụlọ ndị gọọmenti akpa ya dị ụlọ bak o jidekwozi ụgwọ na-enu esef a narị ya dị ụlọ o jide ụgwọ nke ọ kwụrụ akwụ na n'iyi ọ maghị jidekwa ụgwọ ọzọ <laughs> nke ọ kwụrụ akwụ ọgwụ anarị ụlọ ahụ ọ ka na-akwụ mụọ ụgwọ o nweghị ụlọ o ji ụgwọ nna gị debere gị anị debere gị ụlọ debere gị ihe niile ka ihe ị chọrọ ka ihe ị chọrọ empty request request ka ihe ị na-achọ ị nwere ala nwe mmadụ nwere na village hapịa gaa na Lagos na-ere wata water ịjụọ ya ọsị gị na opportunity adịghị na Lagos na na Igbo Lagos ahụ ịnọ 20 years ha many opportunity gị nwetagoro ịnọ New York how many opportunity gị nwere Lagos ahụ ọ na Abuja ahụ ịnọ ha many ọpọtụniti anọghị n'ala Igbo eh? ịhapụ 5 plots of land na east nwanne na Lagos ndị Igbo nwere mbụbọ mbụbọ every Igbo man is fundamental must have small farm because agụụ na mmadụ ahụhụ nwanne agụụ na mmadụ ahụhụ nwanne every Igbo man fundamentally must have a small farm that is what ihe eji mara anyị because nna nna anyị ha ihe ha ma na agụụ nwere ike ime mmadụ anya isi okotoko ha ma na agụụ na-eme mmadụ isi okotoko ha wee sị na ala obi is must you must leave land for your children is a must fundamentally ndị be anyị ahapụ distance na Abuja with empty handed sọsọ akpa ya ka o bu wee na Lagos sọ akpa ya ka o bu buju ugwu Hausa only back oru na Lagos ọ na-akpagharị ọrụ oche ọmụala gị ọmụala gị nwa ya na-ala ahụ na dosbin under bridge ọnwụ na anyị dị ndị Igbo dị 5000 ga Lagos ndị survive erughị 1000 erughị 500 ndị survive 500 ndị ọzọ niile ka dị pụọ ruo taa 100 years in Lagos no achievement 100 years in Lagos no achievement mmadụ 2 million hapụrụ Igbo land only nde mekirie eh? na that outside Igbo land ahụ heru 100 out of that 2 million ndị ọzọ is just managing they are just managing life ndị niile hapụrụ Igbo land they are just managing trying to survive ọ ha nwa na-akpọ everyday akpọ dibia everyday ha nọ na-ekpọ dibia everyday ha nọ na ịkpọ onye onwe onye mmanụ onwe onye mmanụ onwe onye mmanụ because they are suffering from traumatic disorder mana ha amaghị now destiny bụ nsogbu ha nwanne anyị nwere solution to you because anyị nwawo ndị scientifically discovered ihe ọgbanje we have scientifically discovered it anyị discover ihe bụ ihe ụwa scientifically practically na ọ bụrụ illusion we are not on that anyị achọrọ illusion life you got to go. we don't want illusory life we want a practical something that will be beneficiary to you to solve your problem because you nwere nsogbu you have a problem because in the beginning there was darkness at the end there will always be darkness because you know you go back to darkness so there is a problem and don deny it you don't, freedom does not give you nothing because you are not free on earth because you are programmed to receive you are just wave ma wave mgbe mmiri ebili mmiri bịa wave ebuo ndị Igbo ji wee sị gị rụọ dị agwụ umeji na arụrụ mgbe ọbụla rụrụ rụrụ ndị Igbo na rụrụ tụfọ gịnị ọwụ na ebili mmiri bịa ka ọ ghara iburu gị as long as you a human being you are under wave mgbe ọbụla ebulu mmiri bịa ọwụ na ịdịghị strong o buru gị this media bụ ebili mmiri ndị Igbo ji wee kpọọ ya midia ọgaranya electrical vibration ọgaranya eletrikal vibreshon so ihe ọbụla gara anya very very dangerous very very dangerous otu nwere ike ịghọta ya interdisciplinary ọ ebe ahụ ka ha si wee rụọ ihe dị iche iche ha na-arụ planetary vibration all those things ndị be anyị nwere igbo ha ji were were rụsịa technology of today but to you you don't even understand your own talk less of their own how can you understand what is planet if you don't understand what is planet in your own dialect iche na english ahụ na-asụ n'ịghọtara ya ịmaghị ihe bụ planet na igbo ị ka never ma ihe ọ bụ n'oyibo hapụcha na akpọ ya planet isi na-akpọ ma ihe akpọrọ ya planet na oyibo isoro ha na-akpọ planet planet planet ajụọ gị na planet can you can you define it ị ga-akọwa nwunye because ọ understand shiete if you kọwashiete then you understand shiete you understand sheet but ọnwụ na if you don kọwashiete nwanne you cannot understand sheet simple as that ọnwụ na ị mara ihe bụ planet na Igbo nwanne you can never never understand in english si na m gwara you can only know that the planet is destiny but you don't understand it because knowledge of education is different is specifically made to educate the common man so the understanding of these things are basics they are not intellectuals they are not original is just artificially created you got go or artificially made to educate the common mind so nke onwe gị, ịghọtaghị ya na-akụ Ntụ ndị mmadụ gịnị wọd asị ọwụ ụwa ma ọ wụ na ịghọtaghị ihe bụ ụwa n'Igbo you cannot understand what is word in English never ọnwụ na ịghọta ihe wụ language in Igbo you can never understand what is language in English never si na m gị jos ji ire gị gwa eze gị ọnụ gịnị asị asụsụ gịnị mere o ji wụrụ asụsụ ndị Igbo na-akpọ ya asụsụ ndị Igbo na-asịkwa ịsụ akwa ịsụ akwa to clean something ịsụ ịsụ ịsụ nni to pound jam ịsụ nri ịsụ ya ịsụ ahịhịa to mend amend the grass mmadụ ịsụ nsụ istamara e then how can this thing be the same thing language what is language in english ka ịhụ language in english language achọ ịgwara m ya na igbo i don't want igbo in english gịnị what is language in english na you know si na ihe m na-agwa gị bụ simple truth and nothing but truth for your own betterment and because ịba uru were amamihe ị mụtara na hie bara ala igbo uru that is why my interest is for you to contribute to develop the land because ị gaghị ahụ adị mma polisi adị mma kọtụma edozisie ori nke arụ arụ jesi na arụsị anyị bịa so rie rie mba nwanne ị ga-eso wee tadi afụfụ katago bikos ọ mụ na gị nyụrụ ihe na-esi you must contribute to make it better nwanne enweghị onye i can never pity for anybody fighting for freedom i will never i can never pity for you because you are a greedy man you greedy nke yi na-fight for ọwụ nke nwe ị na-achọ chi na-awụ nke nwanne gị na onwe gị ndị Igbo na-asụ asụ gị na onwe gị gị na onwe gị so uche bụ akpa onye ọbụla nya nke ya work your mind your mind will tell you the truth a sị na onye ekwe chi ya ekwe chi gị ị na-ahụ wee ekwe ntụ ị na-anụkwa Igbo ị na-anụ Igbo onye ekwe chi ya ekwe chi gị bụ ekwentụ pụta ị nwere ike ịmaghị ha na akụ ị naghị ewu na ị na-anụ igbo ị ga-anụ igbo m soro ebe a onye kwe ka ihe kwe na-eme na onye den ka ihe eme chi na-eme na ekwe ndị igbo na-asị chi na chi ala ala gị na ekwe anọdịzie na chi ala na ịlọchi rekwu nna m nwa ịlọchi ịma gị ndị Igbo na-akpọ ịgọchi nwe na-akpọ ịgọchi na ịgọ mmụọ ịgọ ọgọ ọwụdachi a ka ndị Igbo na-akpọ ụmụnna dị ndị Igbo ji wee sị ụmụnna dị ibu agha ụmụnna dị ibu agha ụmụnna dị ụmụnna sorry ụmụnna dị ụmụnna council of elders ọya bụ chi ụmụnna na obi na-arụkọ ọrụ ụmụnna na obi na-arụ ọrụ because obi bụ a place hall to gather ọkwa ya obi bụ hall where people gather now ọwụ na obi na obi gị that means obi bụ ebe obi that means where you live that means earth kedu ihe earth na-arụ n'igbo cosmology earth is when where we plant food that means where we transform place of transformation waiting for transformation simple as that that means ofe anụnwa anyị na-esi ofe a na-esi a na-eri nri ofe eji eri nri that means obi na-esi ofe because ebe a ka anyị na-eri physical food isi ofe bụ gịnị mgbe ndị ochie ihe ndị Igbo ji eme isi ofe bụ medicine ọnyanwa medicine obi bụ onye na-enye medicine that means obi bụ doctor because ọ ihe ala na-arụ alawụ doctor ọwụ dọkịta nyanwa na-akịọ gị bikos ọwụ na imesi iberibe anyụọ gị na nsị ala agwụọ gị ịba ala wee refin you to push you up ascend you ọwụ na refine ị ga-anọgide hie o gbagide cycle ndị Igbo ji wee si okirikiri oh, ka a na-agba ukwu ose oh, anaghị arị ihe eh. ị ga-agbagide cycle ntiri purify yourself dị ready to leave this place so obi because unu nwere obi ile anya obi bụ ebe ị na-ekpe ekpere o obi bụ ebe ị na-ekpe ekpere na obi ka ị na-ekpe ekpere ihe ahụ a na-eme n'ụlọ ụka ọwụ na ị wọchị ya n'ụlọ ụka ị ga-afụ na enwere mgbe fada na-abịa o weta oriri that means na obi ka a na-eri oriri restọrantị bụ gịnị restọrantị ebe a na-eri nri restọra bụ gịnị n'oyibo restọra somebody who restore restọrantị wụ restọra n'obi ka a na-eri nri onye maka eji wee tinye naranụ nke a ya ụnụ niile nke a bụ arụ m nke a ga-eduru nye maka ụnụ osi otu ahụ kwa ka o si wee mee mgbe ha richara nri si, o buru iko mmanya nye ya ekele na otito n'ime obi o ndị na-atụ mmanya n'obi na-awa ọjị n'obi nara anụ nke ya ọnụ ya unu niile nke a bụ iko nke ọbara m nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe a ga-eme n'ihu na n'ihi mmadụ niile ka e wee gbaghara njọ na-emenụ nke ya na ncheta nke m n'ime obi ka ọ na-eme that means ọ sị gị na-arụ ya bụ nri nara nri na ọ nri ọma nara nrie na ọ bụ nri ọma okwu chineke bụ okwu na-enye ndụ nara nrie na ọ bụ nri ọma that means ọ na-asị gị na okwu ya bụ nri food that means obi wee doctor but ọwụ necessarily that you must eat a physical food to be alive nwanne na-ekwe ebe a na-ekwu okwu ya ịga that place ị ga-afụ na obi ahụ o nwere ike ekwuo ya ebe a ụmụazị agba ọsọ hapụgodị n'okwu nke a so ihe a na-ekwu obi bụ obi bụ dọkịta ọ bụrụ dibịa dibịa ọrụ dọkịta dibịa were psychologist dibịa anaghị enye ọgwụ onye na-enye ọgwụ bụ obi ndị Igbo ji asị obi kerere nke obi kerere nke onwe mgbe ụnụ anụ dibịa kerere nke ụnụ anụgo dibịa kerere nke bifọ ụnụ anụghara dibịa kerere nke ọkwa ihe ụnụ na-aga obi kerere nke obi kerere nke obi nwoke ndị amị obi iwe asaransị obi anya ebere ya obi eji ya egwere ọgwụ obi owo ụta anyị na-eme obi owo ha rụra ụnụ anụghị ana dibia gawa nka bifọ dibia wọba anya ọkwa ihe ụnụ na-anụ obi kerere nke why obi kerere nke why not dibia kerere nke eh? why not dibịa kerere why obi kerere nke so dibia wụ psychologist obi bụ dọkịta. that is why in church they make that body of christ as food is why restaurant because obi means a hall place of gathering to eat food spiritual food ọkwa na obi gị na awa ọjị ọjị means spiritual food ị na-atụ mmanya na obi gị so nwanne ọnwụ na ịghọtazighị nke a mazie na isi gị your brain is empty. because if you don understand it, your brain is totally empty ka ihe ị na-eme n'obi ị na-awa ọjị gịnị ọjị ị na-atụ mmanya gịnị ka ọ gwa spiritual ka ị na-eme dị ya? ịmaghị na spiritual food ka ị na-eri ịmaghị obi gị data obi gị ahụ ndị na-ekwe nchu gbara agbata obi ịmaghị obi gị aha na ekwensu gwara agbata obi ya na chi gị chi ụwa gị ya chi ụwa gị obi kerere nke obi kerere nke obi kerere nke obi kerere nke obi nwoke ndị amị obi kerere nke obi obi dị ezigbote mkpa ọsọ et bụ obi nwanne ịnweta obi gị ịnweta ala inweta obi gị obi gị dị heart heart if you remove the h onye gị et if you were the h and n'isi mbido tinye na ngwụsị ya onye gị et iwepụ the et the h from back tinye from the beginning na onye gị heart try it were the h from the beginning tinye n'azụ onye gị et wepụ ya from the back tinye na front onye gị heart it's as simple as abcd as above so below as in so without ịghọtago so ụmụ ibe igbo zuru ka emenụ akụkọ igbo awụrụ akụkọ ụmụazị ọwụrụ akụkọ ilusion we can lift plane I can, I can tell you that anyị ga-emuvu plane ọrịa wụrụ akụkọ ụmụazị anyị nwa ga-emuvu plane ọrịa plen arịa n'elu ọkwa mmadụ rụrụ ya ndị mmụọ nwanne you are dealing with dynamic a dynamic you are not just dealing with a dynamic simple as abcd if you understand the law ịbaa na moto gị ịchọ ịma ihe m na-ekwu na baa na moto gị na-agba 200 km wepụta aka gị n'iro wepụta aka gị n'iro baa na moto gị gba just 120 gbaa 120 wepụta aka gị na windo ị mara ihe na-akpọ dynamic simple ọwụ na ịghọtazie ịzụ ahịa ịghọta ịzụ ahịa ịghọta ịzụ ahịa ghọta air dynamic nwanne you need us so much you need is a workshop mewezi experiment ịghọta ịzụ ahịa because a sị na ndị Igbo na-azụ ahịa nna achịghị ọchị a sị na ndị igbo na-azụ ahịa ana m achị ọchị si ndị a na-azụ ahịa taa ndị a naghị azụ ahịa gịnị ka ama m ịzụ ahịa ndị igbo na-azụ ahịa ha azụ ahịa nwanne ụlọ anaghị azụ ahịa mara ihe bụ ịzụ ahịa ọwụ na ị mara ihe bụ ịzụ ahịa nwanne <laughs> enweghị teknọlọji ga n'Owe na-amaghị arụ ị na aja egoro ihe mmadụ rụrụ tụọ ahịa ịtụọ ya ọ bata ire ị na-agba ọsọ ahịa were distribute na-agba ọsọ ahịa ịgbara ọsọ mmadụ ịgba ọsọ ahịa bụ run away from ahịa to run away from reality ihe ị na-eme datị ịgba ọsọ ahịa wụ run away from reality na ịgbara ahịa ọsọ onye mana ị naghị anụ igbo afọjiri m ya afọji na ịfụrụ ahịa gbapụ ọsọ ọ ọhịa ọwụ na onye asị onye na-agba ọsọ ahịa na ọ fụrụ ahịa gbapụ ọsọ onye nwa nwere ihe ọzọ asụrụ m oyibo mmadụ ịzụ ahịa bụ to understand this element use them to create something for himself then use it to make it right by barter so that for economic benefit e mmadụ ịzụ ahịa ịzụ ịzụ to train ịzụ wụ training na nwunye nwere skill of if you understand this ị nwere skill of Eh, four, four element you have this fundamental scale of four element ị na-azụ ahịa that means you train them for fundamental element of nature ọ ihe ọ na-akọwara gị na ị na-azụ ahịa na nwe ihe ị na-azụ gịnị ka ị na-azụ ị na-azụ anụmanụ nwere ihe ị na-azụ nwanne ị na-agba ọsọ ahịa ịfụrụ ahịa gbapụ ọsọ si na-azụ ahịa so ndị anaghị azụ ahịa nwanne anyị nidiri new absolute onye achọghọ nwanne kwapụna ya n'ụzọ onye abụrụ mmadụ absolute new educational level in our land so that we can see future ọnwụ na ọ bụrụ ya nwanne you will regret you will remember me i tell you as long as life is all about mental ihe ọbụla ị na-eme n'ụwa is from your brain whether difficulties whether happiness everything the good luck only onye ji key ji nọmba the code number bad luck onye ji code number as long as mind remain everything nwanne unless you believe this thing or you will be useless forever and ever sana m gwara gị if you don't believe this you, are, you will be useless because nwanne there is no magical power here everything is magic life itself is magic either you go in the right direction or you go in the wrong direction and you know the consequences of wrong direction and you see them every day by day plane mee mistake n'elu nwanne ihe na-eche plane aha bụ gịnị disaster because you are just moving like plane in air plane mee one single mistake nwanne ya na the next news ị ga-anụ na ị won't like it you won't like the next news of this error made by pilot ị nwere ike ịghọtahie m na-akọ either you take this thing if you like your politician i don't care if you like a pastor i don't care if you like president i don't care if you don take this thing that we need a new level of education bring by ndị ndozi ọdịnala because we have the knowledge to give o nweghị ihe anyị requestịrị from you only to go and learn something that will benefit you your generation to come nothing more nothing else we want a better land ọnwụ na ihe you will be a criminal mụnwa ga first person that will vote for death penalty for a criminal i will be the first to vote for death penalty onye ọbụla na-ezu ori si gbuo onye straight ahead ka ọnwụ because that time isikwa na ị ga-asị na because ha the consequence ihe mere ndị Igbo anaghị ana ana Igbo today not because of Nigeria is because of you yes na you are not educated ị na-akpa agwa anụmanụ ifu moto mara mma ọgụọ ga agụọ enwere ihe ị na-eme and you like flash cars nwanne ihe awụrụ iberibe e? onye enweghị uru ọ bara want ịhụ ya o buru Mercedes Mercedes Jeep Mercedes Jeep eh? a na-ere mebi ego one ka m amara m ego na na-ere na Naịjirịa ka m gwenye 50 mm, million naira moto onye enwe ihe ọ na-arụ onye na-anya 50 million naira moto enwe ihe ọ na-arụ but ọ chọrọ nnukwu moto ife ha na big houses big houses house of 20 million onye enwe ihe ọ na-arụ ịpụta echi na-asị ngwa ya na Igbo adịghị mma you have the same mindset politicians eh? useless and useless the same mindset youth useless and useless the same mindset priest useless and useless the same mindset father useless upon useless everybody want money and money and money without any fundamental ideology to create wealth then how did this wealth come ị na-achọ onye na-egwu wayo iburu nke onye na-ezu ochi onye na-atọrọ ọnwụ na-asị n'ike keta orie mmadụ ole ka ị ga-egbu ọnwụ na-asị n'ike keta orie ndị nwere egbe na naijiria ahụhụ ndị Igbo ụnụ ama na recently na ndị ndị ofe akwụ dị maka ha si aba naijiria amị do you know because that means e nwere secret meeting ha mere ọnwụ na ị ntị na military na naija military most pipo ga-anụ ọnụ ha bụ yoruba ka ha na azụ ị nwere ike maa reason why because ha na-eme atụ alụ na nzuzo ị naghị eso ha atụ dị alụ e nwere reason why recently ndị ofe akwụ ji wee ju na military there must be a reason ka ha mụọ ka ha mụọ ka esi agba egbe yes enwere e ike gụnwa na onwe gị ị na-aga ebe ahụ mara ihe a na-eje eme ha nwere eje amụ ka esi agba egbe to get ready anything can happen tomorrow go on ma don go there i will not go if you go there they will kill you you die for nigeria you die for nothing you die for boko haram eh, nonsense ihe ịmụta that place will lead you forever and ever something you learn nwanne learning is very important learning is very because ịgbara ihe olenin nchere ịzụ ahịa gịnị ka ị agụdị ah, ahịa ichere ịgba ọsọ ahịa ichere ịgba ọsọ ahịa nwanne ịma ihe ọ to create brave men ma ihe how to create ndị Igbo nwere akpọ mkpọkịtị atịrị ọgwụ atịrị ọgwụ all those things martial art eji wee kpọọ ya atịrị ọgwụ mkpọkịtị mmadụ iri enu mmadụ si ebe ahụ wụọ jọmpụ ka ụgbadara ma ihe ọ bụ mụ pepụ ọ bụrụ kọmputa 20 ọghara ihe ọchịrị fon 10 ọchịrị fon 10 ọchịrị 20 oyiri oyiri eh, eh, eh, sọks oyiri slipas ti trọza n'ike kporo fon hie kporo fon hie were eriri my kọmputa 5 ụnyaa n'onu laptọp 5 ụnyaa n'onu ejụọ ya ọsịa oyi omee okwu aka ebere eje ọnwa ya mụ ibe ngwụ na eziokwu anyị anakwa anahụ esi ọgwe m ụnụ anyị anakwa anahụ nwere ike nna agụ na ihe ọdụ nke egwuregwu basic structure abụrụkwa ihe ji egwu egwu ndị Igbo nyere anyị ọdịnala Igbo as an institution you got as an institution nye anyị omenala as education which is scientific knowledge institution philosophical knowledge to understand the nature to understand the principle of nature ndị igbo give these principles name then name them then give them name so that because you can have to classify something so that you can be able to use them so based on these names they classify we use them because this name ịtọpe ya o juru eju full absolute so i were this name ime foundation begin to develop them but ị hapụ ya condensens jewara ị chọrọ automatic med there is no how you can uh, study this western education to understand them never unless you begin to educate yourself freely as a free man only then you can understand if you just go to school ịgosi e ya pụta nwere ihe gara sị na m gwara gị ị chere nwa bekee ga-abịa mesie nnọọ education in a foreign country ha unu si na ha colonizere unu ee eh, eh, ha colonizere unu ha chọrọ ka ha bukọrọ ka ha they want to take wealth they want to take minerals so isi na ha chọrọ this thing then ha ka esi ka izijoze na ha ga-enye gị education that will make you to come and challenge them tomorrow so your children will become stronger scientist, uh, uh, eh, scientists philosophers professors Eh, eh, eh, engineers so that echizi ịghọọ not Korea the second bịa na agba ha mmiri ụka n'afọ how can you manage to think like that so how can you be so so low to think that na as long as ị na-run under this knowledge you can never be somebody sị na m gwara gị enweghị ka ị ga-esi awụ mmadụ because onye agha tiri datin die onweghị mgbe ọ ga-etinye ya ka iwe baa asị ka ọ bụ ekweghị m e, nwanne enwewana onwe m asị m na ekweghị m unless you prove it to me agaghị m abịa be gị si ibe gị na-eri enweghị m ihe m na-eme ọwụ ngụnwa enyi nna ya wee ri m ntu otiri m 200 euro ewe m na-eri nri nesi ntu ozigbo eri 200 ewe m na nri ị chọrọ ka m ga-ajegbu ozigbo ma enyi nna ya si ejikwere m 200 euro ozigbo etinye 200 euro na enweghị m ji ya eme ichere na m ga-eme otu a ọwụzie na ọkụkọ hapụ kpọm owere mmiri zụọ ụmụ eh? that is why mgbe ndị be anyị ga na-ekwu they deceive ihe iwu a na-egwe m ndị a na-ekwu they deceive me they deceive us iwu ezigbo iwu a ntị ndị ọwụ ke ihe gwa ndị a ndị a chenjie n'afa ha to to afa ndị ọzọ let them answer Senegal name why ha ji eze afọ Igbo iwe ada iwe ndị a na-ewe m how can somebody deceive you deceive you for what eh? ị na-azụ nchọ ndị Igbo nyere gị ịzụ nchọ ị naghị afụ ka na-azụ nchọ ịfụrụ ya eti okwe ri okwe ị na-agba bọọlụ ị na-agba bọọlụ eh? ị na-akpa mmadụ ebe a na-agba bọọlụ ime kpa mmadụ kpa mmadụ kpa mmadụ ka ihe na-eme datị na-akpa mmadụ gịnị ka ị na-eme deceive gịnị deceive ịma na ọkpa na bọọlụ bụ deceive ịma gị ime ka ị na-aga ụta ime ahụ ụta onye ahụ aga ụta ibu bọs ụta wa ọhụụ dị save dat eh? ịpịa tenis ịpịa tenis ime ka ị na-apịa ya ụta ibe ya ụta dụbọla ha aga ụta ịsọ ka ịsa abụọ tenis ime dị tenis like this pịa onye ahụ jee ka ọ kpe ya ọwụ ya na net ọhụụ dị save dat ọhụụ dị save so ka ka mmadụ ga-esizi abịazi ọwụzi na edukeshọn ọwụ ha Eh? how na ndị aghọtara m ihe aghọtazi m mmadụ gbaa gem ya na asị ọwụ disiv nwanne ya awụ disiv nwanne ya awụ gem ka a na-agba nwe disiv a na-emeba so biko nụ aga m eje ka m jee mere ihe ọzọ na oge aga na atụrụ ọmara ọmara atụrụ ofe ka ofe nye isi n'ọhịa gaa na gaa rejista nke a kawo mbido n'ọdịnala institute just this the beginning ebe anyị na-ejetere aka gotago the more courses are coming gotago this is just the beginning the foundational level more courses are coming scientific basic scientific psychological everything aspect of any rural cultural development absolutely as long as na this world mụ na gị na-ekwu okwu concern ihe anyị needre to have the best children on this earth best not even Harvard can compete because we can define natural element better and understandable way than Harvard did so Jesus Christ or njọkụ whatever you want to call them i don't care means a child newborn baby because newborn baby is njọkụ that is why ndị ụka ji wee sị gị na ọwụ only a children ka Jesus Christ chọrọ gwa ya kwuru not me no only children can see the kingdom of God your mind must be as a child gwa ya kwuru because a child once amụrụ nwa that nwa ka mere nwere old memory n'ime ya ịghọtago nwa every new go and verify every new child nwere old memory onweghị new onweghị nonsense of this earth until you begin to feed them with rubbish until you begin to feed them with rubbish so every child is njọkụ njọkụ wee child njọkụ abụrụ okay. that's why ji wee mụọ Jizọs atira m na nkata ji wee sị na amụọ nwoke si jide ka egbuo because you must kill it ya na-egwu kili na awụ njọkụ ife ji ọkụ ife ji ọkụ ịghọtago bikos ife ji ọkụ ọwụ na ife ha ji ọkụ nwanne ọwụ na ife ha ji ọkụ ọgwụ ị ga-afụ today bụ ihe efu na be anyị ọwụ na iri ji ihe ị ga-afụ bụ ihe ị na-afụ today ngị wawụkọ na okenye must become like a child that means you shut down every old nonsense are born again only a born again person can see the kingdom of God no, nothing is lie there absolute truth ọ bụrụ na amụ nwoho gị ọzọ na ikweghị na ọha nwanne nwere ebi na-eje if you don't believe in ọha, you are not going anywhere si na m gwara gị and every person kpọrọ onwe ya onye Igbo before life will end which mma na ọ gaghị end end every person kpọrọ onwe ya onye Igbo must accept ọha. si na m gwara gị tinye ego gị o meghe n'izu o mee n'ọnwa onye ọwụ na-asị na ya bụ onye Igbo ma onye awụsa as long as na o kwere igbo ọ ga-eme accept amadioha because why amadioha is only thought manifestation chukwu perception chineke o memory ịghọtago it's as simple as that all manifestation of thought which language you speak ị na-asụ asụsụ asụsụ gịnị to claim that means amadioha claims you ịghọtago because in the beginning there was only agbara simple agbara bụ gịnị movement explosion whatever amadioha comes out from the explosion and begin to separate because o separated onwe from the chaos begin to create good will and the ones perform from ọha you fall back to the chaos ị na-anụkwa ihe ndị bekee kwukwere the same thing China kwuru the same thing na ọ bụrụ sọ anyị nwa in the once there is a chaos nwanne if you remove yourself from goodness you go back to chaos it's as simple as that either good or bad either you remain with goodness or you fall back to chaos and ịba na chaos ịma ihe na-eme itiri na gburugburu ihe ga-eme itiwa gburugburu so you must become njoku to see the kingdom of amadioha you must be born again to see the kingdom of amadioha onye ọbụla kpọrọ onwe ya onye igbo amadioha remains your god nothing more nothing else you cannot pray in the name of anything apart from amadioha you cannot ichi echichi bụ ikwe n'ihe otu kwuru si na m gwara gị go and verify ichi echichi bụ ikwe n'ihe otu kwuru ịghọtago onye ọbụla na-echi echichi amara ihe otu kwuru enwere ihe ịmụ ị na-akọ you are just making full of yourself because enwere ihe otu kwuru ịghọtago ichi echichi bụ onye kwere n'ihe otu kwuru ikwere n'ihe otu kwuru ọ bụrụ na ikwere n'ihe otu kwuru echichi gị is useless we don't anyị nwabụ ndị ndozi ọdịnala don recognize you ọsọ ndewu ndị ndozi ọdịnala kwenye ihe otu kwuru nwere right ị na aka ịtọ ọ ndị kwenye ihe otu kwuru biko ọsọ aka ịtọ ahụ a na-ana machie ya wute nke ịnọ ihu aka ahụ nwere ihe ọ pụtara ikwe n'aka ọdụ ikwe n'aka ọdụ datin a na-akpọ ikwe n'aka ọdụ bikos aka ahụ a na-eme otu ahụ ọdụ ebe a minere ọdụ ịghọtago ọdụ ịma ọdụ onye ahụ na-eji n'aka dịsi mkpụrụ aka minere ọdụ so ikwe n'aka ọdụ ahụ a na-ekwe datin wụ na ị kwere n'ihe otu kwuru ịma ihe otu kwuru mba echichi gị kansụl echichi gị kansụl olesi ma ị bịara hie na ndozi ọdịnala kwere n'ihe otu kwuru n'ala Igbo na Amerịka ebe ọsọ gị nọdị bikos ndị Igbo amaala ka ha n'ala ka ha nọ amaala anyị nwanwe ụwa ọ ndị Igbo bụ amaala n'ebe ka ha bi n'ala ha nwanwe ala so that's why ndị Igbo na Amerịka hapụ ndị a na-ekwu slavery ndị ahụ ndị akụkọ ụnyaahụ anyị nwa ihe lere foundation of so iwu na ikweghị n'ihe otu kwuru echichi gị valueless ije ha ego chie gị echichi nke a gbasara gị nobody cares gbasara m onye osimiri ahụ ga-eri inye mmadụ ego na otu kwuru iru ebe m nọ aka ịtọ ajụọ m gị ị kwere n'ihe otu kwuru ee kedụkwana afa nne gị kọọ afa nne gị ịmaghị afa nne gị <laughs> ịmaghị afa nna gị ka ekwere ihe ị na-akọzi kedụ afa nna gị gwa m afa nna gị ị ga-agwana m ọnwụ na ị kwere n'ihe otu kwuru gwara m afa nna gị na ịmaghị afa nna gị esi na ị kwere n'ihe otu kwuru mba nwanne ọ bụghị eziokwu ị gaghị m anaghị aka ịtọ mba jide aka ịtọ <laughs> kedu ikpedo ndị wụ mmadụ ịta aha na-ekwu okwu ya ị na-ana ha kedu ndị ọha gwa m mmadụ ịta aha ị na ikwere na ofu ukwe na nke ọzọ kwe na nke ọzọ kedu ndị ha bụ gwa m ndị ọwụ ị gaghị agwa m ndị ọwụ gwajide aka gị olesi m ịgwara m ndị ha ịgwa m ndị ha bụ mmadụ ịtọ aha ịgwa m afa nna gị gwa m afa nne gị gwa m afa dị ọkpara ụnụ ọma m na igbo ebe a na-eje ọkwa nna ikwughị ya nwanne cha n'ụzọ nwe echichi nke egwuregwu na eriri ga-eri onye eriri ka ịwụ onye eriri eri ka ịbụ nwanne onye ndidi ka ịwụ eriri ga-eri nwanne nwee isi oyi ịghọtago anyị gwanwụ ndị ndozi ọdịnala Igbo ọkwa ihe anyị bịara nwanne atakwana anyị ụta